ụmụaka ndeewo nụ ndeewo adaeze anyị abịago n'oge elekere nke taata. ụmụaka gịnị bụ elekere elekere bụ ihe eji ama oge nwa nke ọrụ na n'ụzọ na ụzọtara ya elekere bụ ihe eji ama oge na ala Igbo ụmụaka ndị nne na nna unu ga-achọpụta na ụmụaka unu ndị okenye unu ga-achọpụta na ụmụaka unu na-ekwu oge ha na-ekwute oge na bekee ịjụọ ha oge na bekee ha ga-aza gị ee eh, mommy is 5 minutes past 12 a.m. mommy is 7 minutes past 10 a.m. mana ọpụkenye ya na Igbo ọgbadozie ndị nne na nna ndị okenye anyị chọrọ ka ụmụaka anyị tụbeke nne oge na Igbo maka na ndị Igbo ka anyị bụ o so n'otu ihe eji mara anyị asụsụ anyị agaghị ya na ọkwanye ụmụaka anyị gbapụ ya ọsọ ihe na-akụ ugbu achọrọ m onye ga anyị ga-ebido kwube ya nkwụ onye na bekee nkwuo oge na bekee na agwa m ihe ọ bụla igbo ihe na-akụ ugbu a bụ 12 am 12 am obere nwaada gwa m ihe na ihe ọ bụla igbo aha m bụ obere nwaada nwaokolo ọmasị ọlụchukwu ihe na-akụ bụ elekere iri na abụọ nke nke isi ụtụtụ nke isi ụtụtụ ọ zụtara ụmụaka kọrọ na aka 12 am ihe na-akụ bụ elekere iri na abụọ nke isi ụtụtụ ọ dị mma ka anyị tinyekwa ọzọ ka anyị mara onye ga-azụtara anyị na Igbo ụmụaka nọ na agbakwa m na-eso na-amụta ọ dị mma kedu ihe na-akụ ugbo ihe a bụ 10 a.m. kedu ihe ọ bụ n'Igbo obere nwada aha obere nwada Anyagọchukwu Emezugo ọ kụọla elekere iri nke ụtụtụ o kwutere ya ka ọ nye aka ọ dị mma ka anyị chọkwa onye ọzọ ihe na-aka ugbu a bụ 6am kedu oge okwu ya n'Igbo 6am obere maazị obere maazị Chukwu Emeka. am aha m bụ obere maazị Emeka, ọ kụọla elekere isii ọkụ ọla elekere isii nke isi ụtụtụ kọrọ m ya ka ọ zatara ya 6am elekere isii nke ụtụtụ ọ dị mma ihe na-akụ ugbu a bụ 10 minutes past 5am 10 minutes past 5 pm pm 10 minutes past 5 pm obere masị obere masị nke mgbede 5pm mgbede o ji na nkeji iri wee gafete elekere ise nke mgbede ka ọ na aka ka anyị onwe anyị ga-azatakwa anyị nka ụmụaka nọ n'ụlọ unu sokwasịkwụkwọ na anyị na-amụta maka na unu na-ama oge ikwu ya na bekee biko onye ọbụla kwesịrị ikwubere oge n'igbo dịka ndị igbo 11 pm 11 pm obere maazị aha m bụ obere maazị Chimezie ọkụọla ọkụọla elekere iri na otu nke nke nke mgbede ọ zọtaghị ya 11 pm 11 pm obere maazị m bụ maazị ihe na-akụ bụ elekere iri na otu nke nke uhuruchi nke abalị ọ zụtara krọnị aka onye ga-agwa m ihe na-akụ ugbu a 10 minutes 10 minutes to 7 p.m. ten minutes to seven p.m. ngwa obere nwada ten minutes to seven p.m. aha m obere nwada Nwaokolo Oluche ihe na-akụ n'ugbu a bụ ọ fọdụrụ nkeji ten minutes to seven p.m. ọ fọdụrụ nkeji iri ka elekere nke asaa ka elekere asaa nke o nwetara ya n'agbanyeghị na ọnụ ya na-agbaji mana o nwetara ya ọ fọdụrụ nkeji iri ka ọ elekere asaa nke nke abalị 10 minutes to 7 pm ọ fọdụrụ nkeji iri ka ọ kụọ elekere asaa nke mgbede ọ dị mma 3 minutes to 8 am 3 minutes to 8 am obere maazi. 3 minutes to 8 a.m. Aha m bụ obere maazị Anyakwudoezochukwu. Ọ fọdụrụ nkeji atọ ka ato kọọ three minutes to eight p.m. Ọ fọdụrụ nkeji atọ ka ọ kọọ asatọ o nwetaghị ya butere ya mba tere onye ga-edozi ya ọfụma obere nwaada 3 minutes to 8 pm aha m bụ obere nwaada Ifeanyị Chukwuchi detere ihe na-akụ bụ ọ fọdụrụ nkeji atọ ka ọ kụọ elekere asatọ nke uhuruchi o butere ya 3 minutes to 8 pm ọ fọdụrụ nkeji atọ naanị ka o weta ọnụ na elekere asatọ nke uhuruchi kọrọ ya aka ọ dị mma ka anyị kpọrọkwa onye ga-azụta anyị nke a this is 30 minutes past 1 pm 1:30 pm 1:30 pm obere nwada aha bụ obere nwada Anyagọlụ Chukwuemezugo oge na-ekwu ugbu a oge na-ekwu ugbu a na o jirila ọkara gafee elekere otu nke ehihie ọ dị mma ọ zụtara ya n'ọkpọrọkpọrọ ya aka o jirila ọkara gafee elekere mbụ nke ehihie ọ dị mma ụmụaka ya bịara n'isi njedebe n'oge elekere na ọjanịrị nke taata. ka emesịa na ụmụaka ndewo unu ndewo adeze